Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 23, Dialogue for Listening. Ị bila hotel Zik? Ee. Ke nga? Eni. Mm. ina naghịkwa na afụta eji. o enwere m ọtụ ihe m na-eme ọ bụ okwu. jiri ego ole ọ naanị otu shilling na anaghị ime ene ndewo nwa m olee ebe m nwere ike ịnwere taxi jee la taxi park iji nweta ha nga ahụ ncherekwene nga a ma enweghị ike ịnweta taxi a ị nwere ike ịnweta taxi nga a kama onwe gị na ọrụ tutu gị ahụ otu ọ dịghị ngwa ngwa aga m iche mee na otu mma Dialogue for practice with build-ups. Esighị bila Hotel Zik. Esighị bila Hotel Zik. Ee. Ee. Ke la nga. Ke nga. Ee ene mm ị naghịkwa na afọ eji? mm ị naghịkwa na-afụrụ ezi ọtụtụ ọtụtụ oh enwere m ọtụtụ ihe m na-eme oh enwere m ọtụtụ ihe m na-eme ọ bụ eziokwu ọ bụ eziokwu m ego ole M jiri ego ole? ọ naanị otu shilling na nine ọ naanị otu shilling na nine imene imeene ndewo ndewo inweta inweta tagzi tagzi nwa m olee ebe m nwere ike inweta tagzi nwa m olee ebe m nwere ike ịnweta tagzi paak paak jee la tagzi paakị ị ga aha jee la tagzi Ego nwere hanga ahụ. nchere kwere nga ma enweghị ike ịnweta taxi nchere kwere nga ma enweghị ike ịnweta taxi a ah. ị nwere ike ịnwụ na taxi nga a a ị nwere ike ịnwụ na nga tutu tutu kama onwe gị n'ọrụ tutu gị ahụ otu kama gị na ọrụ tutu gị ahụ otu ọ dịghị ngwa ngwa aga m iche ọ dịghị m ngwa ngwa aga m iche mee dị gị mma mee n'otu dị gị mma Dialogue for practice without build-ups. esighị ebila họteelụ Zik. esighị ebila họteelụ Zik. ee eh, ee eh, Kedụ ahịa nga? Kedụ ahịa nga? Eni. Eni. Hmm. Ị naghịkwa na eji. Hmm. Ị naghịkwa na-afụrụ eji. Oh. enwere m ọtụtụ ihe m na-eme o oh, enwere m ọtụtụ ihe m na-eme ọ wụ eziokwu ọ wụ eziokwu njiri ego ole njiri ego ole ọ naanị otu shilling na naịra ọ naanị otu shil na anaghị imeene imeene ndewo ndewo nwa m olee ebe m nwere ike nwere taxi nwa m olee ebe m nwere ike nwere taxi

a ah, I nwere ike iwere atagzi nga a ah, I nwere ike iwere atagzi nga kama onwe gị n'ọrụ tutu gị ahụ otu kama onwe gị n'ọrụ tutu gị ahụ otu ọ dịghị ngwa ngwa aga m iche ọ dịghị ngwa ngwa aga m iche mee n'otu dị gị mma mee n'otu dị gị mma Dialogue for comprehension. Esighị bila Hotel Zig. Ire erela ahịa nga a. Eni. M. Hmm. Ị naghịkwana afụta ezi. O, enwere m ọtụ ihe m na-eme. Ọ bụ eziokwu. M jiri ego ole? Ọ naanị otu shilling na naịra. Imeene. Ndewo. nwa m olee ebe m nwere ike ịnweta taxi jee la taxi park iji nweta ha nga ahụ ncherekwene nga ma enweghị ike nwere taxi a ị nwere ike ịnweta taxi nga kama onwe gị na ọrụ tutu gị ahụ otu ọ dịghị ngwa ngwa aga m iche Mee n'otu dị mma. Drill 23.1 Negative of the Perfect with Begi. Useful word. afo Afọ. Ahụbeghị m gị mbụ. Anyị. Anyị ahụbeghị mbụ. Ejò. Anyị ajụbeghị mbụ. Ya. Anyị ajụbeghị ya mbụ. Ikwe. Anyị ekwebeghị ya mbụ. Taa. Anyị ekwebeghị ya taa. Iche. Anyị echebeghị ya taa. ya o chebeghị ya taa ivute o vudebeghị ya taa keme aha O budabeghị akeme ahụ. Ha ebudabeghị ahụ. Ịbịa abịabeghị ha kemgbe ahụ unu unu abịabeghị kemgbe ahụ ịpata ọzọ unu abeghị ọzọ kemgbe ahụ echi unu apịarabeghị ọzọ kemgbe echi ghe ị pịarabeghị ọzọ kemgbe echi ịgbalị Ịgbalị e gbalịbeghị e ọzọ kemgbe echi ya ọ gbalịbeghị ọzọ kemgbe echi ịnata ọ nadabeghị ọzọ kemgbe echi mụ anadabeghị m ọzọ kemgbe echi afọ anọ taa anadabeghị m ọzọ kemgbe afọ anọ taa ha anadabeghị ha kemgbe afọ atọ taa ijeru ejerubeghị ha kemgbe afọ atọ taa Drill 23.2 Negatives with ọdịghị ọdịghị ede m kọrọ ọ dịghị ede anyị kọrọ ịvụ ọ dịghị ede anyị vụrụ ịṅụ mmiri ọ dịghị mmiri anyị ṅụrụ ịbịa nga a ọ dịghị nga anyị bịara isi nri ọ dịghị nri anyị shiri gị ishi ọ dịghị nri anyị gị ishi ha ọ dịghị nri agaghị isi ịga ahịa ọ dịghị ahịa agaghị ịga unu ọ dịghị ahịa unu ga-ịga gara adiga ahịa gara ịchụ ịzụ ọdịghị ahịa unu chọrọ ịzụ ya ọdịghị ahịa ọ chọrọ ịzụ akwụkwọ nri ọ dịghị akwụkwọ nri ọ chọrọ ịzụ. iweta ọ dịghị akwụkwọ nri ọ chọrọ iweta Part B ọ dịghị ede m ka ọha ọ dịghị ede mvụga anyị ọ dịghị ede anyị mvụga ihi ọ dịghị ede anyị shige unere ọ dịghị unere anyị shige ịzụ ọ dịghị unere anyị zụga ya ọ dịghị unere ọ zụga ighe ọ dịghị unere ogege ha ọ dịghị unere egheghị ha iweta ọ dịghị unere ewetaghị ha Drill 23.3 Review drill on negatives. Transformation drill. ị chọrọ ịga ahịa achọrọ m ịga ahịa achọghị m ịga ahịa ịzụ ị chọrọ ịzụ ahịa achọrọ m ịzụ ahịa achọghị m ịzụ ahịa ya ọ chọrọ ịzụ ahịa ọ chọrọ ịzụ ahịa ọ chọghị ịzụ ahịa anwụrụ ọ chọrọ ịzụ anwụ ọ chọrọ ịzụ anwụrụ ọ chọghị ịzụ anwụrụ ibili obodo ọ chọrọ ibi n'obodo ọ chọrọ ibi n'obodo ọ chọghị ibi n'obodo unu unu chọrọ ibili obodo unu chọrọ ibili obodo unu achọghị ibili obodo anyị chọrọ ibili obodo anyị chọrọ ibili obodo anyị achọghị ibili obodo ịga ibi anyị ga ibili obodo anyị ga ibili obodo anyị agaghị ibili obodo

agaghi n'efu obodo eji agaghị efu eji agaghị efu eji agaghị efu ehi ịhapụ agaghị ha foji agaghị ha foji agaghị ha foji ịzụta mmiri agaghị ịzụta mmiri

anaghị ha azụra mmiri ilu uyo anaghị ala uyo anaghị alụ uyo anaghị ha ala uyo Part B, negatives with huh. M gara ahịa. Agara m ahịa. Agaghị m ahịa. Ịbịa. M bịara ahịa. Abịara m ahịa. abịaghị m ahịa ịzụ nzụrụ ahịa azụrụ m ahịa azụghị m ahịa anyị anyị zụrụ ahịa anyị zụrụ ahịa anyị azụghị ahịa ị nọ n'ahịa anyị nọrọ n'ahịa anyị nọrọ n'ahịa anyị anọghị n'ahịa unu nọ n'ahịa unu nọ n'ahịa unu anọ ha n'ahịa uyo unu nọ n'uyo unu nọrọ n'uyo Unu anọghanụyo? Izukọ. Unu zukọrọla uyo? Unu zukọrọla uyo? Unu Ha

ọ bịahụela ụyọ iheru o jere ule ụyọ o jere ule ụyọ o jerughala ụyọ anyị Anyị ulu Angelulo. Anyị ejeru alụyo. Ịba. Anyị bara alụyo. Anyị bara alụyo. Anyabahaluyo. End of Unit 23, Tape 1. Continue on Tape 2.